Here, of course, I, Jude Mascot Obiagu, would also like to say Merry Christmas. We are in the mood of Christmas. And that is why, of course, today I have two powerful professors in the studio. And uh, this is the hermeneutics of uh, religion, culture, and politics happening on ABS television channel 2 for Life with very Reverend Father Professor Bonakrisus Mogumona Mado. And Kumben Fame of Instant Miracles, Father Bona is the director of the Directorate of Igbo Village and Center for African Civilization he is a Catholic priest of Alucha Diocese, the man who is seriously working towards actualizing Jesus Christ University as well as Igbo University. Very Reverend Father Professor Bonacrisis Umago. Many years uh, HOD, Department of Philosophy, UNISIC, more than 10 years. And of course, he is a respected authority in African and Western metaphysics, a divine mystic and seer. Very Reverend Father Professor Bonacrisis Umago. He's a humanitarian of noble repute. A lot of other things about Father Bona. He is a writer and also he's a musician and many other callers. Father, you're welcome to the studio. Mm, thank you very much. Okay, I also have with me here in the studio Professor Peter Joffo Ohamadike. He is the Vice Chancellor Emeritus of uh, Namda University, Oka. Amadike, Professor Peter Joffo, is also a Papa Knight of St. Sylvester. Prof, you welcome to the studio. Thank you very much. And so, there is in viewer today, we are going to speak English, but more of Igbo language, because we are trying to look at Igbo language and the culture. The culture and language of the people, I think they tally together. That is what we want to talk about today, Igbo language and culture. Of course, yesterday, Otu Subaku Igbo, they did a kind of end-of-year party yesterday, uh, that was here in Oka, and uh, today, the man at the helm of affairs, the founder of Otu Subakwibo, Boys, here in the studio live to discuss with uh, very Reverend Father Professor Bonakisi Zumago. Uh, a lot of things we need to know about this. Uh, before I come to you, Hamadike, to you know, give us a summary of what happened yesterday. Before that, I want people to be uh, the, the foot of people uh, watching us to be set on the ground. Father, but I want you to tell us what language is vis-a-vis -vis definition, and of course, what is Igbo language? Language definition, Igbo language definition. Mm Of course, they are inseparable. I will uh, start by saying that language is. Um, a means of communication or a means of expression, either in spoken words or written words or other signs that uh, must uh, obey certain rules of structure uh, according to more or less some conventional ways of speaking. Having said that, Igbo language Is the Igbo means of communication otu ndị Igbo si were na-egosi onwe fa ife na-aghọta ife na-ekwu ife an Igbo means of communication an Igbo means of expression through spoken Igbo words or written Igbo words according to certain uh, basic rules of uh, grammar and all that And uh, I must uh, make it clear at this point in time that language has a very serious relationship to culture in the sense that without language, there will be no identity of a people. So, language, the Ibo language, gives the Ibo people their identity. So, the synergy between language and culture or even tradition. I can put it this way Igbo language is the impression of Igbo tradition and the expression of Igbo culture. <coughs> na Igbo na Igbo ọfụma Igbo na Igbo gosi na achọ ịchọpụta ebe ndị igbo si wepụta pụta a ga-esikwasị na asụfa chọpụta ebe a si wee pụta aga nga abịa na nke afọ ya bụ na anyị ga-aghọta na ebe ukwu bụ igbo na igbo bụ ofu o gosiri na okwu igbo onwe ife na ife emego ndị igbo ka ha metụ um, uh, yesterday na St. Patrick's I think enwere ife gbara ọkpụrụkpụ unu mere ebe afọ gbasara asụsụ Igbo mana unu mezie n'ide imechi afọ ihe nwee ike ịtụpanye obere azụ a sịkwa m bịa mana ọ dapụtara ha m ị ike ịtụpanye anya obere azụ ife mere ebe a mbọsị aha hmm. afọ ka anyị mechiri dịka isi kwu ehm, ebe anyị kpọrọ ndị niile soro bido otu a afọ puku abụọ na isii anyị bidoro ya February 14, 2006 wee tinye ndị nọkịta wee kpọkwazị ya ndị enyi anyị ndị ọzọ niile ndị fụrụ asụsụ Igbo n'anya ndị ike ndị ike na gọọmenti anyị kpọsịrị fa ka fa bụ ife anyị na-eme ka onye ọ na-aghọta maka ụfọdụ na aghọta sụba Igbo ụfọdụ na-abịa chee na sụba Igbo bụ eh, mere ife abara ụlọ mana ekenere na fada prọfesọ akọwatụgo ya ya bụ anyị bịara nwekọ ha aṅụrị gbakwa onwe anyị ume kwesị ya okwu ewepụtala ajọ ọnọdụ asụsụ Igbo nọ kwekọ okwu anyị kpọrọ okwu aṅụrị maka ndị Igbo wee mesịa mee nke a na-akpọ e, kwechia okwe krismas maka na onwero ndị anọrọ na sọmakwa Igbo okwe krismas e, niile anyị kwere bụ n'Igbo maka na anyị gwara anyị yọrọ fada na-anọchite anya ndị ụka katọlik na sọlọkwa igbo yọọ reven kanọn na-anọchite anya anglican na sọlọkwa igbo afafa maka nke kwuwara mkpọ afafa nke onye fada bụ fada ekegbo onye mba ukwu nke anglican kanọn canon okoye onye anam anyị sefa n'olu anyị eluwa n'ọtafa fa na wepụtara anyị ife ọgụgụ abụọ na okwu abụọ ọ ga na-abụ ekwe amala na anyị abanye ego na etu krismas na-adị fa wepụtara ya ibiri ya n'akwụkwọ onye ọnabịa na-enwetara akwụkwọ afọ oge rue akpọ ndị ga-agụrụ agụa onye kwukwukwa n'okwuchukwu ugbo onye pentikostal rev. Uh, uh, pastọ ọ pentikostal maka na asụwakwa igbo bụ maka onye ọbụla fa na ya kedu ife dị iche na asụsụ ndị n'obodo fa okwugo igbo asụsụ igbo ọ bụrụ na asụsụ igbo anwụwa ọ na-anwụ ikwugo asụsụ na-anwụ agbụrụ ọba asụsụ fa so fa n'aba niile kedu etu m ga-achọrọ m ịkọwatukwu ife o kwuru ine anya england kedu afọ asụsụ england english na oh, aha ọ uh, mm. I want to ask you, Father Bona, how has Igbo language impacted the people's way of life as regards custom and uh, tradition of our people? Mm -hmm. Both of you can share this together. That is where he can come in now and enumerate that one. Mm, uh, there is. Um, what impact has this our language created in our way of life? Mm, I have said that uh, language is the expression of culture and the tradition. So, without the Igbo language, you cannot really live as an Igbo person. And the Igbo race, the Igbo nation, can never have an identity, a cultural identity. So, of course, culture has to do with the, the way of life, the way we live, the way we interact, the way we dress, the way we do a lot of things. But tradition has to do with those problems encountered in the living of a people that brought about questions that were given solutions. So that at each point in time, you are living as an Igbo person with your language alive and active. You are truly living as somebody who, who has the Igbo land as the ancestral land. see, they are both in the south uh, eastern Nigeria and elsewhere, and as well as in the diaspora and things like that. Having said that, uh, before uh, Prof uh, will come in, I want to go into something very scientific and very important. Now, Igbo language can be explained as something that came about the 9th century AD from what we may call the uh, Niger Benue confluence. So, anytime you are talking about the linguistic origin of the Igbo people and their language, you must trace that to Niger Benue confluence. Now, there's what they call the Niger Congo ancestral language. From that Niger Congo came the Benue Congo. From Benue Congo came the Volta Niger. Now, the Igbo language is taken to come as a, one of the sub groups of uh, language that came from the Volta Niger. The Volta Niger. See, the word that uh, must be mentioned here is the word Kwa. Kwa. It's a Kwa, one of the Kwa languages that can be called the Volta Niger branch of the larger ancestral language of the Niger Congo across what we call the Benue Congo. Now, uh, for uh, historical uh, data, I want to mention certain dates. In the year 1895, Krauss brought or introduced the issue of Kwa in reference to Akan language, sense of the names, the uh, uh, uh, places and things like that. And some kind of conflict came up in the year 1952 when Westerman and Bryan added uh, some other languages to the uh, issue of the Kwa, the Akankwa language group or family, where they uh, added the Lagoon family languages, uh, which uh, will include Southern Ivory Coast, then Southern Volta Niger Kwa, like uh, the Southeastern uh, uh, Nigerian languages and things like that, a Igbo language. Then somewhere along the line, in the year 1963, Greenberg, in reference to the choir, did something very, very miraculous. In terms of the crude language of the uh, Liberians and as well as uh, the mountain languages of uh, Ghana and Togo, he added that also to the choir group, the Niger group, uh, among which you can find the Igbo language. And at that point in time, something happened. He removed uh, some of the inputs of uh, Westerman and Bryan, which I've mentioned in 1952. But somebody uh, we call uh, Bennett and another person called Steck in the year 1977 made it clear that uh, Yoruba language and Igbo language uh, cannot really uh, go into the Volta Niger They rather belong to what they call the Niger the Benue Congo of the wider Niger Congo family. Somewhere along uh, 1989, uh, Stewart made another revolution whereby he added uh, other forms of languages and removed again some of the uh, mountain, oh no, he retained the mountain languages and removed some of the things that um, uh, uh, uh, Greenberger did. I just want to show that you have a kind of conflict of interpretations concerning Igbo in reference to Kwa. But if you go back to linguistic origin of the Igbo people, two words that are very clear there is what we call glottochronology and go statistics. Now, glottochronology has to do with the rate of changes you have in the basic vocabularies of a people within a thousand years and more than that. And another, go statistics the kind of study of the changes in the vocabularies. So in terms of the lexical statistics, it was found out that Igbo language came from the Kwa subgroup of Saran languages, whereby you have things like Igbo, Ibira, Idoma, Yoruba, uh, Edo, and all that. Mm. So I want to trace the Kwa connection to Igbo language so that we know of even the origin of that Igbo language. Okay and how it came about. Let me just stop so far. There are other things. Okay, there is you are, you are watching Hermeneutics of Religion, Culture and Politics on ABS Television, Channel 2 for Oka. Let's take the first message from the sponsor of this program. ekele dịrị gị onye na nwa na mmụọ nsọ maka ọrụ ebube dị egwu unu ji fada prọfesọ Bonacristi Usomagu alụọ atọ n'otu chukwu mgbe akwụkwọ na-atọ ite si na mmadụ siri na mmụọ ndị bụ ọnụ na ọbada Bona ji aga ndị mere ya mụọ na mmadụ oje na mmadụ oje na mmụọ ndị mere ya obi na mmụọ daalụọ Nwachineke, welcome to one week crown of 12 Stars Christmas Crusade and the 31st December Vigil of Sufficient Grace in the new year 2019. Themed Miraculous End of 2018 into the new year Wonderful Beginning of 2019. Featuring Sacramento Confession, Holy Rosary Procession, Holy Miraculous Ministration, Healing Impartation, Fruits of the Womb Prophecy, Marriage Connection Prayers, Business Transformation, Sacred Exorcism, Signs and wonders as follows. From Monday 17 December to Friday 21st December, from 8.30 a.m. to 4.30 p.m. Venue, Communal Ground behind Olivia Montage, the former tourist garden in Aguaca. On 31st December 2018 into 1:19 tagged New Year Vigil of Sufficient Grace. All roads lead to St. Joseph the Walker Chaplaincy, Unisic permanent site. Note, inside the university is a permanent site. Time 6 p.m until dawn, they are child of God. Come and join the communion of angels and saints in triumphing into 2019. Very Reverend Father Professor Bonakrisu Sumogumona Madu and all the ordained priests of God shall stand in the gap in an open heaven to ensure divine blessings and total victory unto the children of God. Signed, Very Reverend Father Professor Bonakrisu Sumogumona Madu, Father Founder and Spiritual Director, Communal Sanctorum Ministries International. Yeah, yeah, Prophet Jofor, uh, you founded the Otu Ibo. Now, I asked this question and I said that two of you are going to share into it. The impact the Igbo language has created or placed in the life of the Igbo people as regards their customs, as regards their culture and tradition. What our kids are doing at home and in school, how we bring them up, then we adults, are we doing what we are supposed to do? Uh, one may not be even be surprised that some people may break or not in English language. So, how do you react to this? afụgo me, a boy, omela mana um, because I m na-arịọ m ga sụwa Igbo maka na hmm. dịka isi ekwu anyị ma ha iwere otu sụwakwa Igbo nkwụ were okwu ndị mmadụ enedo m anya n'ọnụ ka a mara na nga asụ oyibo <laughs> maka ị na-ekwu ekwu ị na-eme eme onye na-ekwu ekwu ị na-eme eme afụgo m ebe ekunere ịnwe ọjị n'oyibo nnukwu mmadụ kwana onye aba akpọ afọ ya o kwesịrị ịkpụ afọ ya mana nke mere oge mbụ vice chancellor na mahadum na ka iwe. wee nye ofu onye ọjị n'ebe a na-akpọ Garaba Square ya ndị mmadụ jụrụ wee kụrụ ya fa biko ndị be anyị na o nwere ndị abụrọ ndị Igbo na-ebe a na-eyi awa ọjị ya n'oyibo ife fụzụla ebe ahụ mmadụ agbara onye gwara ụmụ akwụkwọ ife anụrụ bụ mba fasụlụ ya n'oyibo no maka ọbịa gbabugodobezo nsị ya awakọna n'oyibo oge o meziela nsị ya ma ya ịwa ọjị na igbo nsọ ife anọ ọsọ na mkpụrụ ife one ka dị n'ala igbo fada prọfesọ akọwago ya na n'asụsụ bụ mba ife anyị na anyị na-ekene onwe anyị na otu sụbakwa igbo ife ịtọ ka anyị na-ekwu ndị igbo onye ga-ekwu na-ekwuwa ndị igbo na ọzọ azọ sụbakwa na ndị igbo aza sụbakwa na igbo n'ihi gịnị ya maka gịnị mgbe a aza asụsụ bụ ndụ mba mba ọbụla asụsụ fa nwụrụ anwụ anyị na-ekwu ya ịmụ na fada bụ filosofa amala amala na-emekọ ife ụka ya mụnwe nwere ike ịdabara uche n'ebe ọ bara anyị na nchịkọta okwu anyị bụ ndị Igbo asụsụ bụ asụsụ bụkwa na omenala ya bụ njirimara kacha njirimara obodo ọbụla nwere emeghasị akwa ndị Igbo ọ eziokwu mana akwa ndị Igbo nwere ndị na-eyi ya ndị ọzọ na-eyi ya emeghasị kịrịkwa ọzọ a na-ekwukwa emeghasị na ndị Igbo ndị ojii ọ bụ eziokwu anyị dị ojii mana o nwere ndị ọzọ dịkwa ojii mgbe ụfọdụ asị na ndị Igbo na-eje ụka Kristi nke a bụ eziokwu mana ọtụtụ ndị na-ejekwa ụka Kristi mana o nwere ndị ọzọ asụsụ Igbo bụ asụsụ fa n'ụwa niile o nwero ndị ọzọ ife nwere n'ụwa bụ karịrị asụsụ puku isii 6,000 languages dị n'ụwa ife bụzi ife ọ na agha anyị kwụsị ọ na-ewute ndị mmadụ ife anyị na-eme asụsụ anyị bụ na ịbịa na asụsụ a dị 6,000 ya puku isii na asụsụ Igbo so na iri ise na ise kachanụ ọnụọgụ ndị na-asụ ya kacha ya 55 ndị kachachasị a ife mbe na agbarọ ka ndị Igbo si bezi ya na owuwe onwe fa ka ife a ya na asụsụ anyị bụ ọbịa abụ Igbo ahụ iwepụ Igbo asụsụ Igbo Igbo adịrọzi o nwere atụ m chọrọ ịgba bụ mgbe isi m chere ị nwere ike iche maka England na-ekwughị English asụsụ ndị England bụ English ịfụ ka fa na abọsi yita asụsụ ndị France bụ French asụsụ ndị Germany bụ German asụsụ ndị Italy bụ Italian ya bụ na asụsụ na mba na-adịkọ ọnụ nke ọ na be anyị maka ikwu ụfọdụ asụ ekịta ebe Italy Yoruba asụsụ Yoruba agwụrụ Yoruba ofu ife asụsụ Hausa agwụrụ Hausa ya bụ na o nwere onwero ka abịa were agbụrụ abịa were asụsụ wepụ na agbụrụ si na agbụrụ afọ ka nọ agbụrụ afọ adọrọzi ife niile emechago n'ụwa ije kịta na okpokpo mba we amerịka iyi ndị ojii ebe ahụ akụkọ maka akụkọ histri egosigo na ọtụtụ ndị ojii afọ bụ ndị igbo ma ndị yoruba ma elụzi afa mgbe e buru fa dịka oro gaba amerịka elụrụ e, ebe afọ iji wepụtakwa mkpa asụsụ dọ ndị were gbara fa mgba na mgbe oru mara na fa nọkọta ọnụ na-asụ asụsụ fa otu ụbọchị fa ejikọta ọnụ na ikpofa nụsafa ọgụ merie fa ife izi fa mere na ife na-egburu asụsụ fa ji esi afrịka wee bịa ewere onye a etinye na aka mkpọsụ ya kịta etinye na nọgụ were onye nke ọzọ tinye na ebe na ebe were onye ọzọ si etu adosachichasị ya fa ịbịazi ịmụ asụsụ gị o onye gị na ya ga-asụ asụ ife asụsụ ị ga na-anụzi ịbụ nke ndị ọcha o ya mere na ndị ojii nọ na amerịka taa ama a na-asụzi asụfa mana o nwekwara ndị yoruba na o nwere etu fa si eme o nwere yoruba ịbịa n'akụkụ brazil ịfụchaa na ndị yoruba ụfọdụ tachiri jide asụsụ fa mana igbo ndị igbo a na-akpa ike maka na ekwugo were histri kwuo ya n'obodo a na-akpọ Virginia na Staunton ejegomi m na abụọ ebe ndị ebereka na-ekwu na ndị kpakarịchara ike na n'ibido ebereka na ndị ebutara n'uru bụ ndị Igbo ọ ife asị na asị a na-akpọ ya Igbo Staunton a na-eme ya kwa afọ enweziri kịta ebe a na-akpọ obodo Igbo ya Igbo village na Staunton kwa afọ ọ bụ ndị ọcha wetara ego eji bido ya iji kene ndị Igbo maka ikefe akpala na ibido Amerịka maka na oge ndị ọcha bịara na Amerịka ka mkpugbuo ebe a gbupụ ebe ahụ abịara ọ bụrụ nke ma sị na ife ya mkpụrụ eji aghọta ebuka ma ndị ga-alụ ọlụ pere mpe anaju na Amerịka ma ndị ga-akọ ugbo a nọrọ enwefa ndị siri ike wee bịa na afrịka oge fa ma bute ma ndị ọzọ niile otu ezi aka fa na ndị igbo na ndị igbo fụrụ afọ si dị ike na egwu e wee bịazie bume ndị be anyị dịka ofe oro ya bụ na ife dị ya na-abụ na asụsụ anyị na-ekwu ya na asụsụ bụ ndụ mba anyị emesịa na-ajụ m ị e, e, na-ajụ m nwa na-ayọkwughị ife ife na-ewute anyị bụ na ndị Igbo bịaziala oyibo bịara oyibo ya inglish ịsụwa ya na nsụwa na oyibo ka e wee ghọta inglish bụ international language mana ọwụ ofu international language afọ ka a na-akụzikwuru na yoruba ofu international language afọ ka akụzikwuru na hausa ma a bịa ndị hausa na-asụ oyibo na-asụkwa asụsụ be hausa na-asụsụ ya ike na nke na ebigo m ebe ebe a ka m bido n'ife sụbakwa igbo a ikwuwa eziokwu ebe ọ nọrọ bido n'ugwu hausa oge m na-akụzi na madubelo na madubelo yunivesiti ka m fụrụ ife ndị hausa na-eme bịazie afọ ife ndị be anyị na-eme wee sị mba na ife anyị na-eme ịma na ife ife na-eme anyị ma oge ụfọdụ anyị eche na anyị ịchara ndị ọzọ niile onweghị onye ịchara ndị ọzọ niile na ife niile onwere onye ndị ịchara ndị ọzọ niile na ife niile ndị Hausa na-eṅomi ndị Igbo Kedu ebe ha na-eṅomi ya ebili ma Madubele University kụzi ebe ahụ 1970 si ebe a na 1977 ya na nnọ na Zaria n'ime fa na-eṅomi ndị Igbo n'ihe gbasara ịgụ akwụkwọ oge mgbe adịfago bụ akwụkwọ ọfa akpa n'ezie etu ndị ugbo si eme wee fa oge nna akụzi na mmadụ belo yunivesiti ofu mahadum dị n'ugwu Awụsa niile ya bụ nke ihe a na-akpọ tata 19 northern states ofu oh, eh, eh, mana kịta makwana mahadum dị n'ugwu Awụsa yunivesiti akago nke dị n'ala Igbo etu ife si agbanwe ya fabịa mana fabịa fa na-akụzi oyibo na-akụzikwa Awụsa mere na onye awụsa ọbụla kịta ma agụ na-ede oyibo ụmarara na-ede oyibo ma agụ na-ede hausa ya mere ịbịa maka ịbịa fụghị ode ife onyonyo nke ọzọ etu akwa yoruba dị ndị yoruba yoruba abịa legos o nwere ndị na-asị na legos abụrụ nke onye ọbụla ọkwa ntụ dị ihe ahụ ọ bụ eziokwu ndị abụrụ ndị legos bi na legos dịka ndị igbo mana there is a very important point he's making about the endangerment of language, especially if we make reference to the UNESCO uh, prediction of the death of Igbo language by 2025, which scientifically can extend again to 2050. Mm. before, ona, ona, ekwu dị mkpa kedu etu a ife si anwụ tuo si anwụ efu na na ụfọdụ ụlọ akwụkwọ a na-atụ ụmụaka afụfụ maka na fa na-asụ Igbo ọ bụ alụ ka ọ bụ ihe apịara nwatakịrị ife na ọsụrụ Igbo onwezi ife emere na-adịrọ mma a sị na nke a bụ ihe dị nke ndị Igbo mere ya bụ Igbo medi onwezie ka mmadụ si welu mee ife gosiri na ọ bụ onye nzuzu nke a dị gịnị igbotik kedu ụdị ife dị ife afọ oge prof na-ekwu okwu agụtala na ọ bụrụ ndị ọzọ na-egburu anyị igbo ọ bụ igbo na-egbu asụsụ igbo ọ igbo na-egbu asụsụ igbo ọ bụrụ ndị ọzọ ọ bịara igbo ga-azụ ya ọ bịara igbo naanị etu esi azụ asụsụ abụrụ egbe na mma hmm. na ọ bụ asụba asụba ịsụghị ya asụ nwụọ dịka otu fada bụla si ekwu n'ụlọ akwụkwọ ma ụlọ akwụkwọ ma n'ezinụlọ mana ebe a na-egwu egwu ọnwa mkpagharị ịpụ ọrịrị ọkwa akwa krismas erugo e, aha ha anatasị ịdị ekike ụmụaka ụmụ anyị na-eke ịdị ekike nne na nna na-eke asụsụ ụmụazị aha ji asa ihe ọbụla ejụrụ ha ịjụọ nwatakịrị asụsụ n'Igbo ọsaghị n'oyibo nna ya wụ iti mpataka mana ihe a kụziere ewe na ọma igbo igbo n'ezinụlọ oje n'ụlọ akwụkwọ eme asụkwa igbo n'ụlọ akwụkwọ n'oyibo ka ha ga-asụ anọ ihe dị otu a ka m chọrọ ka ịbakwuo e ịkpọkwuo e mmiri prọfesọ pete Ejiofor maka ezinụlọ na ha ekiri anyị mgbe ote ha ka anyị agbasi igwe eji e, eme ihe a ka ha kpọba anyị anyị ga-abanye n'oge krismas anyị anatasị afọ oge krismas ma ndị bi ugwu awụsa ma ndị bi yoruba ma ndị bi na ọda anyanwụ ebe anyị nchebi onye ọla ya anaba ebe anọ wee mụ ya maka mmemme ọmụmụ onye nwe anyị jesu kristi anatasị afọ amazighị m asụ ahịa so ụfọdụ ya egosi na ha na-asụ oyibo ọfụma hello how are you all those things junior mm-hmm. junior doesn't understand Igbo ekwughị ife ọmalịcha nwaanyị rijuru afọ ka ọ makwala akwa ebe ijụrụ osisi nwa ya kedu ka ị mere ọ sị gị junior doesn't understand Igbo ụmụ ibe a niile ndị Igbo enwekwuru eh, eh, nwaanyị hmm? eh, na-agwa onye ọzọ ya asụziri na ụmụ ya Igbo maka na Igbo ọ na-asụ ụmụ ya na-emebi oyibo fa ụfọdụ ụfọdụ kwere ụfọdụ n'ala ekwu na ịmụ igbo na-emebi ụbụlọ onwero ife dị anya na o nwere ndị nyere ekwe kpọ na telivishọn ọdọrọ mma mm. mana olugbere ofu ịzụ ụka otu onye lụrụ ọrụ n'ofu ụlọ mgbasa ozi na Anambra ka m jedebe ebe ahụ gwara m nwa n'iru mmadụ na ya gara Amerịka ruo sụwala mmadụ Igbo nne onye afọ ma ọmụ ya wee bịa sebe ya aka na ntị ya nwazina ya nwe ọzọ <laughs> mana nke m ga-akpọ afọ bụ nke pụta na newspaper zebrodaya onye ọra ma zebrodaya gala Amerịka ebe ndị Igbo na-eme ife wee jekwuru nwata mmagetu o si akpa ọchị sụgharị ya Igbo o aka ma ọmụ ya bịa bịa ọgụ ya sụzụnarị ya Igbo ya sụzụnarị ya Igbo mana ife erijiọkwa n'afọ ife na-eme na-ebu na ọ na-abụ anyị na-ekwu ekwu anya na-eme eme maka na bido n'ụtụtụ gwara ndị mmadụ fa sụwa igbo fa na-asụzi sọ igbo ọbịa ọ na-ene anya ọ bụrụ na ndị isi gbakọọ ndị isi anyị gbakọọ ndị isi fee ntị mmadụ ife fa na-asụ ọ bụrụ na ọ bụ oyibo ka fa na-asụ ị bịa na-asị anya sụbara nwa ya igbo ịma na ọlafụ ka ị na-alafụ ya na etu a ga-esi mee ya anyị ekwukọtago ya sị na abịa Obasanjo wee Yoruba o nwere onye Igbo ga-asị na ya akalapụ Naijiria n'anya karịa Obasanjo oge ọ bụ ọ na-ana na na befa ma ọ gaa Yoruba Igbo ka ọ na Yoruba ka ọ na-asụ ọ bụzi Yaradua ọ bụzi Buhari nke onye ọ na-afọrọ kịta Yaradua mkpọrọ kịta apa sụlidela Hausa nke na okwu ikpeazụ o kwuru bụ na BBC Hausa Service Hausa mana abịa na be anyị ndị nnukwu mmadụ ụfọdụ kama fa ga-asụba Igbo ịnụ ọka ekwuru a ime ime ajọ ife asụlọd igbotik nkwụ nkwụ elu Chineke nyere anyị nkwụ ngwọ kedu ife anyị na akpụ ya n'ala Igbo ọkwa mgbagbu ijiji <laughs> amaghị ife kpatara ife a mana ife na-ewute mbụ ọ bụrụ na o mechara oge ndị ọcha na-achị kịta azụ ọkwa anyị na-achị ebe asị na ndị ọcha mere ife a mana ndị ọcha pụrụ na be anyị 1960 ka ndị ọcha arụ afọ ole ka ọ afọ iri ise na asatọ ka ndị ọcha nara anyị ka na-akọ ife a kedu ndị ga-asụrụ anyị igbo onye yoruba ga-abịa sụla anyị ka ọ bụ awụsa ya bụ na ịbịakwukwe n'ọtụtụ ụlọ ọrụ ụlọ ọrụ ndị isi ọ bụrụ ah, oyibo ka a na-asụ ịbịazie anyị nwa na-ekwusi Igbo abụrụ ndị amara akwụkwọ ife m ji etachikwana na-asụ ya ịgba ndị mmadụ agwago m na ife ejiri ege m ntị na nnekwu bụ na mbụ prọfesọ <laughs> enwere ike na na-ama asụka oyibo mana ihe mmadụ sụrụ wee bido wee delide akwụkwọ delide ife sụlide ya wee ruo prọfesọ ọ gbadegokwana mana ekpebiri m ya na nna agwa ndị Igbo okwu eh, na magara sụ Igbo onye mgbara na ya makarị n'akwụkwọ o jee mụ ya nene ya bụ na ọ bụ ife abụ a na-ekwu anara eme eme ekwuchesị ya o nwere ife njigasi ebe a gosiri gị na otu ife ndị mmadụ ji ege anyị ntị bụ na ọ na-aba anyị kwuo anyị eme uh, uh, onye nwere ihe ọ ga-ajụ maka asụsụ Igbo a n'ụwa na-ada mmiri <coughs> na-atụta maka asụsụ igbo anyị na-ada mmiri ịkpọ anyị n'igwe okwu ndị anyị na-afụ n'ife onyonyo ọ bụ na mkpọwa nkịta itoolu nkịtị maọbụ akara dị ebe ahụ bụ nkịtị itoolu nkịtị asaa abụọ itoolu asaa abụọ efu itoolu na efu nke ọzọ wee bụrụ ịkpọghị efu ịkpọ ya nkịtị efu asaa efu isii abụọ asaa eh, abụọ anọ otu itoolu na abụọ maka ndị bụ eti mpata ka n'asụsụ Igbo 090729 72090 07062724192 ọnwekwa ka na-akpọ iti mpata ka nọ ka onye na tite n'ụla ọ bụ na ịkpọ anyị n'akara ndị a fada bụ na mmụọ na mmadụ ọ nọ ebe a ọhamadike peter ejiofọ ọ nọ ebe a ha ncha wesị ọkammụta mmụta ha zuru oke inwe ike ịzaghị ihe ọbụla ị na-ajụ nna kedu afọ gị n'ebe isi akpọ anyị na-anụ onugbu kedu gị na ebe isi akpọ um, there is a particular um, contribution I want to bring into this discussion that is very important. Uh, in the endangerment of uh, various uh, languages, the UNESCO traced at least three, no, five counterpoints. Like the first one is uh, when the language is safe, when that language is spoken by the old and the young in a language community. Hello? Hello? Yeah, can I follow the ABC Agbay? Yes, Mokuma. Na, can I find? follow? Nzerita Nwafọ, from Menugwa Bukuma. are Nwafọ? Nze Richard Nwafọ. Richard Nwafọ. from Nfuma eh. isi Nfuma kpọ ngwa eh. Richard Nwafọ jụọ ajụjụ gị eh. gaa n'iru biko ọwa ekele ka na-ekele unu etu unu si ekwu banyere Igbo ndewo na-achị unu jidekwana unu nji ka a mara ma anyị anyị e, abụ maazị anyị ahụ akpakata akụsụmata kịta onye na-asụrụ Igbo na-asụrụ oyibo So uh, the, the, the, the, five uh, count, uh, the five points are this. One, a language is safe when the old and the young speak that language in a language community or language family. But Hello? then, Hello? a language is vulnerable. Vulnerable. Hello? ya kedu afọ gị na-ebe isi akpọ kedu afọ gị na-ebe isi akpọ anyị na-anụ ife ị na-ekwu elu anyị na-anụ ife ị na-ekwu oriakụ chukwu na-enye isi awada akpọ ngwa jụọ ajụjụ gị oriakụ chukwu na-enye okwu ọ dịkwa ka ajụjụ gaa n'iru gaa n'iru abụ m onye nkụzi na na gọọmenti skul mana ibe dị n'Igbo na gọọmenti skul ife dị n'Igbo ebe anwa na-abụ onye nkụzi ị na-akụzi Igbo ụfọdụ ndị nkụzi ewere e gị mere ihu ka ọchị <laughs> ọbụla nwere mmemme a na-emebatara ndị Igbo aka ya dịka eze anya na-esi uchu dịka ndị isi ụlọ akwụkwọ isi ọmụmụ ka bụrụ ka etinyeekwa ya ndị isi obodo dịka gọvanọ ewere ihe wee kwuo ibe. prọfesọ Peter Ejiofor nọ ebe a prọfesọ e, Peter hmm. Ejiofor bụ ya bụ onye chọpụtara sụgbakwa Igbo ya na Obianọ nọkwu nso prof ọ bụ eziokwu n'ọtụtụ ebe anyị na ndị prịnsịpals ụlọ akwụkwọ niile dị na Anambra steeti ndị otu a na-akpọ ANCOPS Anambra Steeti Conference of Principals of Secondary Schools wee tinye ndị otu ndị nkụzi NUT anyị na ejikọta ejikọtago ọnụ wee nọọ nzukọ na nke anyị na-akpọ kịta dọrọ akụnyere senta akọchasị ife a akwụchasie ya ha na onwe ha wee kpebie ya dee ya n'akwụkwọ binye aka na ya na nke mbụ bụ na gọọmenti etinye n'iwu na a ga na-akụzi Igbo bido na elementịrị 1 wee rue na SS3 n'ọbụ iwu iwu gọọmenti tigoro ebugo Igbo mana nsogbu bụ oge ụfọdụ echisi ya gọọmenti tikwara iwu ebinyere aka na ya 2010 ya bụ iwu a nọrọ na Women Development Center binye aka wee sị na nwata akwụkwọ agarọ n'ule ya bụ pas ka ahụtasị ihe a na-ekwu apasụrụ Igbo na ọ gara esizi na ọ apasị Igbo pas ya English pas ya mathematics ọ gara esizi na gss 3 baa na SS1 anyị machachasị ife nke ife ọ na-ekwu anyị anụkọtago ya ọ bụ eziokwu ka ọ na-ekwu abịa na-agụ igbo n'ụlọ akwụkwọ mana mahadum mana kọleji mmụta ịgafe akwa gị igbo igbo bụ ike <laughs> ọchị ị bịakwu ebe anyị na-eme ife ọnya ka m ji ekwu na ndị isi dị ọdọ mkpa mm-hmm. onye a na-akụzi igbo ikekwe nwee nnukwu mmadụ ga-abịa n'ụlọ akwụkwọ onye igbo kwa anyị agbakọ gụgharị ya okwu nnabata n'oyibo mana onye ga-ede igbo nọ nwanne ha nwoke nke anyị ji atụ na ife a ikekwe mmadụ abụrụ bishọp na onye amaọbịa abụrụ bishọp jee je ọka mgbe na amaọbịa na ọka ịma na ịbịa ya amatụ akpụ afa ịrụzie ebe afọ mmadụ ife niile nọ ebe afọ ndị igbo onye na-agụ na onye igbo onye a na-agwa onye igbo anyị agụbara ya kwotu Shakespeare <laughs> ife a na-eme anyị ekwukọtago ọbụna mejiri m anya nọrọ nka mmanwụ na-asụ oyibo hmm. mmanwụ igbo <laughs> wee na-abụsịsị ife maka ntoni kwuru oge a na eme Julius ọsịsa. mmanwụ hmm. iji gosi na ya ma akwụkwọ alụ na-eme ekele dịrị gị onye na nwa na mmụọ nsọ maka ọrụ ebube dị egwu unu ji fada prọfesọ Bona Christ mọgụ alụọ atọ n'otu chukwu mgba akwụkwọ na-atọ ike si na mmadụ si na mmụọ ndị bụ ọnụ na ọbada Bona ji ndị mere ya o mmụọ na mmadụ oje na mmadụ oje na mmụọ ndị mere ya obi na mmụọ daalụọ nwa welcome to one week crown of 12 stars Christmas crusade and the 31st December vigil of sufficient grace in the new year 2019 themed miraculous end of 2018 into the new year wonderful beginning of 2019 featuring sacramental confession holy rosary procession holy miraculous ministration healing impartation fruits of the womb prophecy marriage connection prayers business transformation sacred exorcism signs and wonders as follows. From Monday 17 December to Friday 21st December, from 8.30 a.m. to 4.30 p.m. Venue, communal ground behind Olivia Montage, the former tourist garden in Aguaca. On 31st December 2018 into 1119 tagged New Year Vigil of Sufficient Grace. All roads lead to St. Joseph the Walker Chaplaincy Unizik permanent site. Note, inside the university's permanent site. Time 6 p.m. Humphrey Dunn, dear child of God, come and join the communion of angels and saints in triumphing into 2019. Very Reverend Father Professor Bonakrisu Sumogumona Madu and all the ordained priests of God shall stand in the gap in an open heaven to ensure divine blessings and total victory unto the children of God. Signed, Very Reverend Father Professor Bonakrisu Sumogumona Madu, Father Founder and Spiritual Director, Communal Sanctorum Ministries International. Ehm, fada bona oge na-akụ kwarapụ kwarapụ ịzọnye okwu egwu ehm, prof peter jọfọ ikpokọ ya na mfu na akwa iji bịa be erika hmm. ebe anyị jedebe izuụka ọzọ anyị malitekwa hmm. um, so i said um, we have uh, five major points that we explain the endangerment of language. Hello, hello. hello, hello. Hello, hello. onye ka a na-ekwu a na-akwado ịbanye n'ime ọfụma ọfụma daalụ maka ajụjụ uh, so uh, first the first point is a language is safe when the old and the young speak that language within a society within a language society ya bụ ma okenye ma nwatakịrị okorobịa ma agbọghọbịa ma ụmụaka a na-asụ asụ afọ ma na asụ afọ adịgo ndụ ọ ga-adịrị na-aga second point is this a language is vulnerable when the children can no longer speak that language except outside and when they are at home. ọ bụrụ na ụmụaka nwee ike na-asụzi asụsụ afọ na-afọ pụọ n'ilo fa na-asụ azụ afọ ka ha si asụ ya n'ụlọ bụ na ụmụaka afọ ada asụzie na ilo na-asụ asụ ọsọ n'ime ụlọ maka na egwu na-atụ ifere na-emefe maka ndị ọzọ So that language is vulnerable. When the children can no longer be comfortable speaking the language outside, but can only speak that at home, then a language is definitely endangered when that language is spoken only by the oldest generations. Ya but ọ bụrụ na ọsọsọ ndị okenye na-asụzi asụsụ afọ ụmụ okorobịa adasụzie ụmụ agbọghọbịa Umaka, Ada adasụzie akpọrọ ya definitely endangered language nke a ka dịtụ mma o nwere nke ọzọ nke ọzọ severely endangered severely endangered ifu mhm. na ịbịa na nke a ifu na ndị na-asụzi nke a bụ ndị ndị ọnọdụkọ ndị okenye gwa mhm. ya ife nchọrọ iweta kịta bụ na asụsụ a bụ ihe gbasara ma okenye ma okorobịa ma agbọghọbịa ma ụmụaka ịbụ onye isi omenala ịbụ gọọmenti ma onye isi ụka ọ dị mkpa nnukwu na ị ga na-eji asụsụ Igbo ọnya ga-eme ka asụsụ a wee dịrị na-aga so we have uh, I will uh, uh on this uh, maybe in the next uh, um, program but let us get the five count points one safe language second vulnerable language uh, the third point, definitely endangered language. Uh, the fourth point, severely endangered language. And fifth point, critically endangered language. Hello. So it can lead to language loss as well as the death of a language. Okay. Uh, so, uh, Prof. Peter Joffor, I want to ask you. Uh, kedu ihe kpalitere gị iji wee wube asụsụ sụbakwa igbo n'agbanyeghị na mgbe ị jere mahadum ama na ọbụghị igbo ka ego maka ya um, mana ị buru ihe gbasara asụsụ igbo a n'isi hmm. na nkenke oge jos nkeji nkeji nkeji abụọ ma atọ ikwuo ya ahapụ nke ọzọ izu ụka ọzọ ka fada nwee ike iji ekpere wee pịachie ọnọdụ a ana m asị na ikekwe na ị nwere ike iju ebe a wee were akwụkwọ a akwụkwọ a bụ akwụkwọ ndị National Universities Commission dere onye ọbụla nọ na university ma ife bụ National University Commission ọfa bụ ekwucha ọgwụ na mahadum Naijiria yunivesiti efesịghị akwụsị tata ọkwụsị nke fa akwadoro agara emepe elu 1999 welu 2005 wee mee nchọcha ya bụ oyibo research na mahadum niile dị na Naijiria ka amara ife a na-akụzi were 2002 wee dee ifefa chọpụtara ịma ifefa dere otego wepụtabala akwụkwọ a wee sị na abịa na mahadum niile dị na naijiria ife dị ife ahụ oge ahụ dị ka 36 na ịsa nwere ngalaba nya depatmenti na-akụzi yoruba ịnọ nwee ngalaba depatmenti na-akụzi hausa otu nwee ngalaba depatmenti na-akụzi efik ofu ọzọ nwee depatmenti na-akụzi kanuri maka ga adọrọzi wee na o ah, nke nwere bụla were ekpere n'ọdụ eh, ife a na-ekwu agara ebi ofu ụbọchị maka na akụkụ ise ife anyị chọrọ ikwupụta ọ bụ nnukwute ife ga-enyere anyị aka nnukwu the five count points that can show you the standpoint of endangered languages o chineke na chineke kere igbo anyị ghọtara na sọsọ ife ga-eme ka asụsụ obodo nwụọ bụ na ndị na-ewu ndị obodo afọ nwụọlụ kpamkpam ma ọ na fa ka dị ndụ ọnwụ ka mma wee banyezie na obodo ọzọ na asụsụ obodo ọzọ wee na ya o chineke nna ka ọ ghara ịdịrị igbo etu a maka na igbo ka dị ndụ mmadụ agaghị adị ndụ uwe a na-ada o chineke nna afọ igbo agarọ efu maka na anyị na-aza afọ m efu na chukwu nna bụ onye kere igbo anyị na-ayọ nye anyị mmụọ ga-eme ka okenye na-asụ igbo okorobịa a na-asụ igbo agbọghọbịa a na-asụ igbo ụmụaka a na-asụ igbo maka na ụmụaka bụ ọdịnihu asụ igbo gwe na-ayọghị o chineke nna ka ịza anyị ekpere n'afa jizọs kraịst onye nwaanyị amen onye nwaanyị nọnyere ụnụ ka chineke ji gị na nna na nwa na mmụọ nsọ udo dịrị unu eze ebe a ka anyị ga-apịachi maka ụbọchị tata na ihe gbasara mmemme anyị na-eme ọ program anyị na-eme ka ị ka a ga-esi mee ka ihe a na-eme n'ụlọ ụka ma ndị ọchịchị obodo ma omenala ka ha ncha nwee ike ịdị na-agakọ ọnụ nke ọma aha m n'aha management abs ana m ekene nnukwu onye ụkọchukwu fada bona krisisumog fada dalụ odogwu nwoke prọfesọ Peter Ejiofor Ọhamadike eme. ọkọ ka anyị mee nke echichi ya echi mụ arụrụ onwe m bụkwanụ Jude Mascot Obi Agwụ eze na dịrị nwa dịmazi ya na ebs afọ echichi m ana m asị unu deme deme ka ọ dịkwa nke ọzọ